igbo mma mmanụ asị m nke onye shiri na zere biko bịagodiri m nso nụrụ m okwu a ọ bụgo nnọọ nkeji ise maọbụ nkeji ịtọ ịba na ịbịa na ngwuru asị na ọ bụ okene ọrụ dị nne na nna izụlite ụmụfa e eziokwu mana ozi a nna ezi na-agakarị ndị nna anyị okedo ọrụ dịịrị nna n'ezinụlọ bụ ịgba mbọ ịfụ na ezinụlọ ya na-alụsiri nwunye ya ike sikwa ụmụ ya ike iprovaịdị ihe ha chọrọ onye ka ọ ga-abịa ịfụ nwoke ọ na-agba nịganiga ebe ọ na-eme gịnị ebe ọ na-eje ka ọ jee chọta ife afọ ga-eri mana oke na ọrụ gịrị gị dị ka onye nne na-ege m ntị maọbụ nwata nwa agbọghọ ga-akwado ịga ije di bụ ịzụ ụmụ gị nke ọma maka na ndị be anyị si na nne ewu na-ata agba na ọ bụ ụmụ ya na-enere ya anya ọkwọ mkpọrọ gị bụ nne tụrụ ụmụ gị ka ha ji eso okwu mbụrụ maka gịnị ụnụ n'anya ọtụtụ ụmụ agbọghọ anyị ndị ada anyị nwụrụ afụ na hmm, ọ bụghị ife ekwe kụrụ ka a na-agbazi ị ya afụ nwata nwa agbọghọ ọ na-eyuzu ekwentị karịrị ya nụ ọ na-eme ka ya sị na mpa ya bụ president ma ọ bụ commissioner for for this or that mara ka m gwata ha eziokwu gị babụ nwata nwa agbọghọ ọkụkọ na-akpa nri anya ufi akọ na ya ọtụtụ n'ime fe ejigo maka ya bụ ife o nwezie nwoke chọrọ ịbịara ya di ọ gbaa ya anụkwaghị maka na ọ na-achọ ndị mpaghara na-agba private jet ebe kata jidere ya m ife ọnụ pụzighị ọ na-eweta aka agbata afọ 30 something years o buru baịbụl gawa ụka ekpere dị iche iche asị na ndị iro eme ụfọdụ ụmụ agbọghọ anyị ji aka ebutere onwe ife na-aya vanụ akara aka niile aghaghị ịha maka o nwere ike onye chọvụrụ ịnụ ọfụ ụdị fon ị na-eyuzu fụ ụdị dres ma ị na-edres asịkwo nke dres na ọfụma mana ị na-edres dres na according to ụdị ngwuru gị si wee dị maka onye nlecha anya ọ sị na ọbara isi na ọ na-ejekwa onye dị otu a na. na onye nwaanyị awago anya na ọ karịka ya nke ịbụ adịghị ime ya biko unu nne na nna na-enegara na ụmụ unu anya ọfụma especially ndị nwaanyị onwe nwaanyị ga-arọrọ ya n'ụwa a sị na di ya bịabere ya mana ife na-emeta ụmụ nwaanyị anyị bụ na ha na-ahọ nhọ dị too much ka m jụọ gị oge nna gị nụtara mma gị ka ife mma gị na-eme oge o nwere ndị chineke ga eji ọmụ wee gọzie nwee ndị o ji eji mmadụ niile ama mkpatacha ego oyibo o nwere ndị nwoke ga-abụ ọpụta ọ na-eriju afọ na-alụ ọrụ na-efiri ezinụlọ ya na-eneta ụmụ ya ọmụ mana o jighị ego e nwere ike ọ bụrụ mmadụ na-enyere ezinụlọ ha aka ha rịa ọ bụrụ ụmụ ha mụtara maka na ọtụtụ ụmụ nwaanyị anyị na-eme a lot of mistake onye ka ị ga-abụ ifetezie nwaanyị ọbụla ga-ahọtara agba 30 something years o buru baịbụl kpaa anyị ijee kedu unu ekpere dị iche iche n'unu ụka niile dị iche iche be dị iche iche ifu na nọọsụ ụmụ nwa agbọghọ juru ebe ahụ ọkụkọ na-akpa nri anya ufie akọ na ya nwanne m nwaanyị kote some and some activities ị na-eme mara onye ịbụ kwanyere onwe gị ugwu cheta na ụkwụ na-aga warawara na anya gara aga warawara na afụ ya ka nwoke biko ị ga-anụ nwaanyị jụọ ese jụọ ọha ajụjụ jụọ ọha uche maka na ịhụ na afụ na ihe na-emezi na be anyị nwa anụ adị bifo ahụ ise agbasaa nne na nna biko kara arụ gwa ụmụ unu tupu ufe ije di nọọ ndidi ka nwaanyị ji were anọgidobe di ya na nwoke ka ire nwoke n'idide n'ụwa a bụ nkwanye ugwu as far as na nwoke he anụgo gị gbaa nkwụ gbaa ndị bụ ụnụ nkwụ unu amụta nwa nwaanyị biko what may lead for you is not love but respect learn it for me ọ bụrụ na ị mara ịkwanyere gị ugwu nwaanyị ọbụla na-akwanyere di ya ugwu di ya anaghị emegide ya maọbụ itinye na aka tinye ife ọ na ịmarọ ọ bụrụ na ị chọrọ ịmụta ife jụọ nnukwu mma gị maọbụ nnukwu papa mpa gị ọ ya akọwara gị ife ọ gwụsị aka ọhụrụ n'olu ụmụnne m aka mbụ maazị UC ndewo